kwesịrị ịmụtali ya ihe anyị nọ n'ime ya kịta bụzi kedu ka a ga-esi wee tinyebe ihe a n'omume olona na omume onye agba n'ọsọ nkata anyị tata wee bụrụ isiokwu ya bụ nke a na-akpọ the principles of the revolution ya bụ asụrụ ya n'oyibo ọ bụrụ ụkpụrụ nke mgbanwe ahụ anyị na-achọ ya ka anyị ga-atụbanye anyị etinye ọnụ na ya tata iji wee chọpụta kedu ihe nya bụ okwu pụtara kedu ihe anyị kwesịrị ịmụta na ya kekwana ife anyị kwesịrị ime ọ bụrụ na anyị nụchaa ya mma etinye ya n'aka maazị Ejikeme Ọbasi ka o duru anyị wee gawa maazị Ọbasi ịma na anyị ekwu ole o teela akpawara maka ihe gbasara ahịara declaration and um, ana m eche na ọtụtụ ndị agakwalanụ gụọ eh, ihe edere maka ghọtakwanụ eh, ihe nwe obumnuche ndị derie um, ị na-ajụzi na-asị ele ihe wụ uh, isiokwu prịnsịpụl ọkwa revolushọn akwa mgbanwe mgbanwe na mmadụ lechara ka ihe si aga si ụta adịghị mma ka anyị gbanwee ya chọọ ụzọ ọzọ ga-akara anyị mma uh, ọtụtụ ndị na-eche na revolushọn bụ ka eburu egbe ka eburu mma ka egbuo mmadụ ụchaghị eziokwu na ọtụtụ uh, revolushọn emerele n'ụwa mechara bụrụ ihe Um, ọbara so kama ihe kacha mkpa bụ na ndị na-eme revolushọn ga-aghọta ebe a na mm-hmm. ghọta ihe ọgwụ a na-asị lekwe ihe anyị chọrọ ka agbanwee. gbanwee um, ndị dere e, e, ahịara deklarashọn dịka nchekwu mbụ derie mgbe Biafra nọ na nnukwu nsogbu amahụ ma anyị ga-ehokwechi kama ha na-ekwu na mgbe anyị zọtara ala lekwa ebe anyị ga-atọgbu ute lekwa otu anyị ga-eji rahụ n'ute ọkwanye ya prịnsịpal ụkọchukwu ọkaigbo ịma a na-agba ịkpọ ọgụ ụkọchukwu anyị echefuo na iwe ọka mmụta na ihe a dịka ihe dalụ na nya ebe ị na-alụ mma sị biko nyere anyị aka kọwatụ ya bụ revolushọn na prịnsịpụls etu ọ ga-esi wee kwuo onye igbo wee ghọta ị ga-ewepụ ihe na-egbochi ikwu okwu nke mbụ na dịka maazị ejikọba sisiri kọwaa revolushon abụghị naanị ihe na-abanye mkpafu ọbara n'ihi na ọ na-awụ ekwuo revolushọn asị akpọ akpọ oku akpọ nkịta oku obi agbala ya na nsị mana ọnwụhụ ka o si dịrị n'ihi na revolushon pụtara nchi ya ọbụladị oge e mere Second Vatican Council oge a kpọrọ mkpụrụ okwu eyuzuru aggiornamento maọbụ ihe a na-akpọ the copenican Revolution ya wụ o nwere ike isi na-aga ndị eh, ihe maọbụ na usoro mmụta maọbụ na usoro esi eme ihe agagide asị e, ụzọ anyị na-aga enweghị isi dịka mmụta anyị na ya kwuru okwu n'izu ole ma ole gara aga ifemesịa jesi obodo a ọsị na ụkwajeghị ya n'ihi na ọ mgbe ị lere anya mbụ na ebe ị na-eje ebe ibu mmanya eje mgbe mmadụ ya ihe pụtaziri na ị kwesịrị ịtụgharị chigharịa ya na ka ọ dị ugbu a anyị ahụ na Naijiria na afọ iri isii o nwere na onwe ya n'ọchịchị mana kemgbe abalị ole ma ole gara aga abalị atọ maọbụ anọ gara aga ndị na-ele anya n'ihe na-eme na telivishọn ahụna ka a na-enwe njegharị iwe mana Lagos Abuja Port Harcourt Benin ọtụtụ isi obodo dị iche iche na Naịjirịa ndị mmadụ na-eme njegharị iwe nke otu ihe ha na-arụtụ aka nke kpatara njegharị iwe awụ ndị ka a na-akpọ SARS ya wụ this uh, the the special anti-robbery squad who uh, a joint squad of police and mobile police force mgbe ụfọdụ ndị amị na-esonyere ya na ihe otu ha si akpaso ndị mmadụ agwa na-egbusisi ụmụ okorobịa na-enweghị isi a ga-asị ilekwa ihe kpatara ya ya ka ndị mmadụ na-eme njegharị iwe ihe a na-emewo ha na-akpọ revolushon mana dịka ihe na-asịrị rụtụ aka the principles of our revolution anyị chetakwa na ihe akpọrọ the principles gịnị wụ ihe akpọtara wụ gịnị wụ na-akọwa ebe agbadoro ụkwụ ihe bụ ihe ihe na-akpọ eh, isi opi wutu ya bụ ihe kpatara ihe kpalitere anyị jiri chọwa ihe anyị na-achọ isi sekpụ ya wụ ihe kpalitere ya ihe ahụ ndị dere ahịa na nkwupụta ngụpụta ahịa na dere kemgbe 1969 si na ọwụ ihe awụ isi otu mmiri siri baa n'opi ụgbọgọrọ rukwa taa otu mmiri si baa n'opi ụgbọgọrọ anyị Naijiria agbabeghị mbọ ileba anya si ole otu eme ihe n'ihi na ihe ahụ ka na-ebe ihe ahụ na-ebe ka na-ebe ọya na abalị ole ma ole anya ahụ na ndị mmadụ echetala n'ụra si anyị achọghịzi ya Ah, mana ọ nwere ọtụtụ ihe ndị ọzọ ka na-emekwa ma ndị anyị rụtụrụ aka n'izu ụka gara aga emechaa elemanya anyị na-aga n'ihu asị ka na-aga n'ọka na-aka anyị abịa leba anya n'ihe gbasara akụ na ụba ihe gbasara nchekwa obodo ọtụtụ ihe ndị a niile rụtụchara aka na-egosi anyị na ebe Naijiria chewara ihu eh, eh, eh. ụzọ adịghị ya ọ ya wụ ihe the principles of the revolution ji dị mkpa nwee ka nweekwa agba nwee uru ọ bara anyị nwee ilebanye anya maka ọnọdụ anyị taa maazị odeluga ka ụkọchukwu na-ekwu okwu o kwutere ihe gbasara ụzọ na ibu mmanya na ụzọ esi aga onye nụrụ ka ekwuru mmanya ga-eche na o nwere ike ọ bụrụ mmemme ya ihe ọ ihe gbasara ichi ọzọ ichi ọzọ ka ọ ịlụ agwụ kedu kedu ife ị chere n'okwu a ọ bụrụ ife igbo ghalị n'uche m maka na ka igbo ji na-asị na na dụkwa na-eri si a na-ene n'afọ hmm? eh, ya na o nwere ka mmadụ ga-esi na-eme ife ọ na-eme ọ na-agbakọ ma ka eke ya si eje ije ọ gakwara ọfụma e, dịka isi wee lụtụ aka na ọ bụrụ ije nwaanyị ka ejekọ wee buru ite wee pụọ n'ụzọ o nwere ụkwụ ga-agba ọkpọ echigha azụ mana ife gbaziri ụfọdụ n'ime anyị gharị bụ na o megokwo ife karị ofu narị arọ eji wee weli ndị Igbo sokọ ife isi na Naịjirịa mana ndị Igbo ọ dịzịa ka anyị nwe um, tụfukwula amamife anyị na-akọ na ụdị na-ada ajụzi ese kedu ka esi iji anụnwa kedu kedu ka esi eji eduse ka ebe anyị na-ejeta na ya mgbe anyị ji wee bụrụ na mgbe eji wee bido nke ọgụ Biafra ọ bụrụ na ndị Igbo tụrụ ọgụ kama na ife mere Igbo Igbo wee si mba na onye ya na ha rije nta sizi na ọkwụ ya dịka ụkwụ ele onye gị na ya rije nta nọkọtazia ree ele chụwa ndị Igbo wee si mba ka ha kpụka ike fa na ndị agbata obi fa ka a ndị Eastern Region ọ ife akpụkọ ike afọ Igbo kpụkọ ike ndị Naijiria wee wakpo Igbo wee si na Igbo ahịa kpụkọ ike maka na Igbo fụsịrị anya afakafụ na afụsi anya na Naijiria so mana ama njizi mgbagbu ghara ọgụ na kamgbe ya bụ ọgụ nke Biafra bel 1970 ọ dịkwazịa ka egwu a na-atụ anyị ịjụ ese na-asị oo oh, oh, nwoke ee mbụra na onye na mmadụ na-azụ afịa na-abụ ọnọkọta asị ka agbakọ ka ama ka isi afịa isi ego apụtakwa ọya ya bụ ife bụ revolushọn onye a na-eji a na-ajụ ese a na-eri a na-ere n'afọ so ọmụ bụrụ ife ga na-atụ igbo egwu ọbịa bụrụ ife ga na-atụ anyị egwu ana ife dịka nwanne ya bụrụ na ifugofu dịka ụkọchukwu ọkaigbo si wee kwu na kamgbe ndị a na achị a na-eje ngagharị iwe maka ndị SARS ndị SARS na-eme maka ịtọrọ abịa bụrụ taa ka ụfọdụ n'ime unu na-ege anyị ntị amago ebe anyị kwụ n'ife gbasara ọrụ polisi na ọrụ amị na ọrụ ndụ dịka ndị SARS a ọ bụ ụdị ndị Briten ji wee bịa ọchịchịgbu wee raa afa kamgbe afụfa ji n'ọrụ onwere ife ọzọfa na-alụ na-abụrụ sọ etu e ga-esi na-echi ụmụ mmadụ ọnụ na ọtụtụ ụmụ ikolobịa Igbo unu amazi unu elote mgbe ha tụnyesịrị ozu ụmụaka na-ezu riva ya na oge elugo ọnakata asị na-agba nsị e, nkịtị onye si ya na oge elugo ka a ga-eji jụọ ese na-asị mba ka anyị gbakọọ ije anyị na-eje ka anyị gbara na ọ dabazikwala anyị nwụọ ka anyị jegharịa ya ka a chọọ ụzọ ọzọ ya esi jegharịa na dịka esikwu revolushon abụrụ n'ọka anụba sebe n'ọka mana na asị na ekweta arụla n'ute ọ bụrụ na anyị e enwerezighị ikweta ka onye ọbụla jee sazie ute nke

aza wụrụ ọgbara ọfụ otee na ha nọwara mana akụkọ a na-akọ maka SARS awụrụkwana ọgbara ọfụ ife gbasatalụ ndị a na-asị ha wụrụ ndị nchekọta na ndị na-edozi ife Naijiria maka na ọ bụrụ na ị na-anya wọl ripọt ya ndị wọl ma nke ndị Amnesty International ma nke ndị Human Rights Watch a na-ewepụta kwa ahụ, ọ na-awụ kwa ahụ kwa ahụ ọ dịka ife a na-eche eche emechakwa ekwuo na ife niile gbasatara ndị na-echedo ife gbasatara iwu na Naijiria na-egbu ndị mmadụ na-emelụ ha arụ na nke a na-asụ n'oyiwu extrajudicial kilin ya igbu ọchụ igbu mmadụ na-ekpeghị ikpe SARS ife o ji wee dịkwazie ka nke a dị iche na ịjụọ m wụna na ka nya covid pụtara nchinchi wee chie na obodo USA ewee kwuo maka George Floyd ewee tibe mkpu ya si na USA gazuo ụwa ọnụ ee anyị ndị nọ na Naijiria na-eme ụfọdụ ndị na-ajụkwa ha mana Facebook ma ebe ndị ọzọ na-asị nke unu na-eme mkpọtụ nke na-eme na bụ na ọ karọ njọ ife o ji dịka obi adị m ụtọ ma a ma na ife ọjọọ merụ bụ na ndị mmadụ kwu n'ilo kịta mana Lagos mana Abuja na ọtụtụ ebe dị iche iche mana m afụbụghị n'ala Igbo na-asị na ife agbasata stars na ha chọrọ ya mụnwa so ha kwe na ọ wụrụ nya ewepụgodo stars ndị uwe ojii ndị amị ma ndị mọbal ma ndị ọkụ na-acha n'anya ma ndị na-aṅụ igbo ma ndị yi yunifọm anyị amara afa ha ma ndị mhm. rod sefti ejiri egbe ma ndị sivụl defense akpọwa ha aka nkụ ejukwa ilo ma ndị mpịawa azụ na-agwa ndị na-Anambra steeti na na-emezisi ụmụ mmadụ na-emesighị na-eme ha ka ọ na ha wụrụ mmadụ na-anapụ mmadụ ugwu ya ifenna jụziwụrụ kedu ife anyị asị ndị be anyị si mere ka m bụrụ ụzọ zaa ịjụọ m ndị amị anyị achọghị ndị amị n'ime ebe ndị amị kwesịrị ịnọwu ichedo ọkachasị n'ebe obodo na-egwu ya ọ bụrụ na ọ nwere ife na-ada n'ime na ndị uwe ojii enweghị ike ịzanwu enye izizi ndị ya enyela ha aka ọ militrị polisi ka a ya asịrị ha buru mana ndị amị ibu egbe ka na-anụ ọgụ nọdụ n'ime obodo nke ahụ ekwesịghị ndị a na-agbakwa ndị kọstọm na anọkọtafụ n'etiti ime obodo na-adịghọ ebe mmiri dị a ga-asị na ụgbọ si bata ma ọ bụ ebe ụgbọelu na-ada ọ gịnị ka ha na-achọ onye ka ha na-achụ ndị ahụ ekwesịghị ịnọ ife na-ekwu onye ọmụna mara ọrụ ya ya chighaa ebe ọrụ ya dị enidiho anyị achọghọ ife lụrụ mmadụ iri ị na-alụ otu ọrụ maka efi ofu onye nwe agụụ na agụwe ọnya merụ ma asazi ya eji apịwu ndị mmadụ ndị mobail a na apịwu ndị mpịawa azụ a na-emegbu ndị na-anya taksị a na-eme ndị nepa na-alụ nke ha onye ọbụla alụgba ọrịa onye ọbụla chighaa saz ọ bụrụ na ndị na-ezu ohi anọghọzi na ha na-achọ ife ha na-alụ si kụzielu ha ka ha solu ndị polisi lụwa ewepụ SARS ọ bụrụkwa na ndị ori nọ si debe hicha ehi ihu ebe mm. ndị ori nọ ọ wụrụ ị na-egbu osisi ụmụazị mm. nke a wụrụ nke m onye chọzikwuru itinye ọnụ ga <laughs> ọ bụrụ na ọ bụrụ na ihe mbụ m chọrọ itinye ọnụ na ya wụ ka a na-ekwu okwu SARS otu ihe anyị kwesịrị ịbụ n'uche bụ na SARS ọ bụrụ na ele anya awụrụ ndị na-anọghị na Naijiria na-amaghị ihe SARS ma ọ bụrụgodị ndị nọ na Naijiria ọtụtụ ime ime ha nwere ike enweghị amaghị ihe SARS pụtara Special Anti-Robbery Unit Squad ọhịa pụtara Special Anti-Robbery ya wụ ihe awụ ngalaba arọpụtara site na ndị uwe ojii mm-hmm. nye ha nkwado pụrụ iche nye ha ngwa agha pụrụ iche ka ha na-agagharị ọ bụrụ na enwe mkpọtụ na enwere ebe ndị oji egbe ezu na-emebili obodo ka ha jee gbochie ya mm-hmm. ọ bụrụ na ha na-akpagharị ka ọ ga-abụ na ndị ndị ndị oji egbe ezu na-apụchi n'ụzọ ya ndị ka a na-akpọ highway robbers maọbụ ndị nke oji egbe ezu na-eje n'ụlọ akụ dịka ndị na-aga na bank ma ndị na-aga ebe dị iche iche obi ala ha mmiri n'ihi na ha ma na ndị dị e, akpadoro akpado n'ụzọ pụrụ iche ịlụsị ha ọgụ kama na ihe SARS na-emezi taa bụzi na ha hụ nwa okorobịa na-aga n'ụzọ bụ laptọpụ kọmputa ya asị ya na ịbụ onye ịbụ onye 419 ịbụ onye yahoo gị jide iPhone foonu ha lere anya dị ha kọtara ọnụ ajụghị gịnị ka ị ga ị na-arụ iji nwee ijide gị jikere ejikere asị na njike gị gịnị ka ị na-arụ iji ejikere otu a ị na-arụ gị na ịwụ akpọ gị 419 kpọ gị yahoo yahoo gị dịkwanụ nkekara asị gị na ịwụ onye kọt hmm. o nweghị ebe ị mere ya dị mma mana nke kacha nke bụ na ihe a na-ekwu okwu ya bịakwara SARS bịara bụrụ otu n'ime ihe anyị ghọtara ihe dịka aghasi na mpaghara ọdịda ndịda Naijiria the hmm. Southern Nigeria bịazụ bụrụ mpaghara ebe a na-alụ agha n'ihi na ihe na-adanụ na na-eme na ndịda Naijiria ọ naghị eme n'ugwu Naijiria anaghị ahụ ya na Kano anaghị ahụ ya na Sokoto anaghị ahụ ya na Kafanchan anaghị ahụ ya na Kaduna gịnị ka eji enwe ihe ndị a na nke ọzọ abụrụ kedu ihe kpatara ịbịa na ndịda Naijiria ọkacha na mpaghara ọwụwa anyanwụ isi legos ma Abuja na-agba ozugbo ị batara n'ọwụwa anyanwụ Naijiria gịnị ka ị ga-ahụ maịlụ ọbụla kilomita ọbụla ịhụ ndị kọstọm ịgụ moto moto e, atụbatara atụbata ga-ekwụchi ụgwọ kọstọm duties na legos. mechaa ihe niile gbaa nọmba buru ya na-abịa ndị kọstọms jide gị ha lechaa akwụkwọ gị o zuru oke ị ga-akwụrịrị ụgwọ ọzọ ndị polisi mgbe ị na-agbakuje nzọụkwụ abụọ ka ọzọ gị hụ ndị polisi anapụ gị ka ị na-agbakuje nzọụkwụ ka ọzọ gị hụ ndị amị ndị agha anapụ gị ka ị na-agbakuje gị hụ ndị sars anapụ gị ka ị na-agbakuje gị hụ ndị sivil difensi anapụ gị ka ị na-agbakuje hụ ọzọ gị hụkwa ndị uwe ojii anapụ gị the same nke na-ewutecha mzu ọwụzi naanị n'okporo ụzọ awara awara ka a na-ahụ ha ma ọ bụla dị n'okporo ụzọ gara n'ime ime obodo anọkọta ewere taya moto edochie n'ụzọ ele ndị mmadụ ọkacha mgbe ndị ọrụ na-agbasa na-ere ka ebe elekere anọ na ise enwezie ụsụ moto ụgbọala nke na onye hapụrụ ebe o kwesịrị ịgba ihe ka nkeji iri ga-enwe ike ruo n'ụlọ gị ị na-aga agbazi otu awa awa abụọ ịlarube ebe a kpuchiri ụzọ na-anapụ ndị mmadụ ego mana ihe ndị enweghị ike ime n'ugwu gịnị kpatara ihe ọ pụtaziri na ndị na-achị obodo Naijiria taa gọọmenti na-achị Naijiria taa na ebumnuche ha o nwere ike were eziokwu nwere ike wee eziokwu mana ọ bụ otu m si ghọta ya na ebumnuche ha anyị nọ n'agha agha ahụkwanụ ebe a na-alụ ya bụ na ndịda Naijiria ọkacha na ọwụwa anyanwụ ya wụ mgbe n'ihe wuzi ka ị na-ego n'onwe gị na-ekwu okwu gịnị kpataziri na ndị na-eme njegharị iwe ebe anyị na-ala kemgbe anyị nọ na-ele chanels telivishọn na-ele ndị niile ebe a na-eme njegharị iwe ahụla m ya na Benin ahụna m ya na Lagos ahụna m ya na Port Harcourt ahụna m ya na Abuja mana ahụbeghị ya na Owerri ahụbeghị ya na Aba ahụbeghị ya na Ọnịcha Igbo ndị Igbo Igbo emere anyị ya eme ka ọ gịnị emeghaghị ya eme n'uche m ịma enwekwarenu enwere ihe wu um, mgbe ị kụwara mmadụ kụwa mmadụ kụwa mmadụ kụwa mmadụ kụwa mmadụ kụpụ ya ihe o ji wụrụ mmadụ ọ ihe fela kpọrọ zombi um, ka m weghachite ihe azụ nta maka ee eh, ụkọchukwu ọsti isi na ọtụtụ ihe a adịghị n'ugwu awụsa ledala ịma na enwere mgbe o e nwekwara ike wụrụkwa ma ugbu a enweghị onye ọbụla bụ onye ga-akpọ onwe ya akaji akụ ga-anọkọta were ụgbọala si Kaduna si na Abuja ụjọ ji ha niile ya wụrụ maka gịnị maka na ị enwere ụdị ụgbọala ị ga-ebu ịpụta echechie gị ekidnapa gị anara ụnụ eh, eh, narị puku naira hmm? ọ bụ ejizi ile ha niile ma ndị politishan ma ndị e, e, e, eji ego achụ ego ha niile tren ka e na-ejizi aga gịnị bụ ihe ahụ ọ maka na ndị ndị mmadụ asịla ọ n'obodo adịghịrị ha anya mma gị ile anya na ka anyị were Legọs ị gaghị eji Legọs tụnyere ebe ọbụla n'ala Igbo n'ihi na afọ ole ugbu a onye na-achị obodo aghọtala na ị ga-eme obodo ka ndị mmadụ wee nwee ike binwuo na ya meghe obodo ịba ego a na-agagharị ibido ahịa ya na-agara gị latanụ ala Igbo lata ala Igbo ji m otu ebe ala Igbo onye na-achị ọchịchị megherela ọnụ sị ihe akwado ndị m na ndị m na-elekọta ndị awa ụmụnne m ka m lee ka m ga-esi mekọ ndị e tinyere n'ọchịchị bụ ndị na-agbụ izu ha na ndị a niile anaghị akpọ aha ọ sị na e, oke nọ n'ụlọ na-eji oke nọ n'ọhịa ebe azụ nọ na ngị ihe mere ewu na ịma e, mgbe e, mgbe emere ihe ọchịchị Imo steeti agara were Supreme Court tie ojoro were onye ị hụrụ dịka ọ ga-ebulitetu Imo ewegha agha were onye ọzọ tinye lee ka Imo steeti dị ama m na ụnụ ahụla eh, ebe ụmụazị pụtara na-ebe na-ajụ ụnụ nwa si na ụnụ a na-akwụ ụnụ ụgwọ eh, ka ụnụ na-elekọta obodo ma iwu e Federal House ma iwu e steeti House ma iwu e senet ụna na-alarụkọ ahụ ka obodo ụnụ ka o mepụtara ihe ahụ ihe na-elele elele ọtụtụ ndị ọ kpọrọ aha ọwụghị ikwu ka ha na-ekwu ya ya ga-azụzuru eh, adịka akwụbiele gị ụgwọ ele ihe onye n'ime ha meghere ọnụ sị cha ọkwanụ ka m too onwe m ụta n'ihi na nwa eziokwu nọ ya wụ na n'uche m ebe mmiri si gbarụ bụ n'isi ịchọ na mmiri ga mmiri ị ga-eku mmiri dị ọcha ị ga-aga n'isi mmiri ebe ọ gbarụ wegha ya wegha ya lee ihe emere ndị IPO mgbe e mere ọpụreshọn ee akpọrọ ya egwu eke mm. hmm? lee ihe mere ụmụazị na Ọnịcha na Aba na-abịa ụmụahịa mmadụ ole welitere ọnụ si ihe a jọgbuola onwe ndị e mere ihe ọghụghụ m mmadụ gwa m mpaghara obodo ọzọ a ga-eme ndị okenye elecha anya gba nkịtị ma ndị niile na-achị obodo meghere ọnụ si ya si proscribe them ma ọ bụrụ bekee ọ kpọtụwala m e ihe enwere ihe e, e na-ekwukwenu ka ị mara otu ihe a si jọgbuo onwe nke adaala n'ime obodo ọtụtụ ndị 419 a ajụrụ ebe niile gara chi onwe ha eze ọkwa ndị na-akpọ aha ka ha na-abịa were na-anapụ ụmụnna ha ma na-ezu oshi ala ma na-ezu oshi ego mana ọkụ ala Igbo dị e na-ekwu okwu nchegharị ma mmegharị ọ ihe ị ga na-ajụ elee otu e ga-esi wepụ aka enwe maka ekwuchakwa mgbe onye na-anọchite anya gị si mba hapụ ndị a ọ ndị oshi hapụ ụmụazị a ọ ndị na-aṅụ igbo hapụ ndị a ọ ndị kọp onye ga-ekwuchitere gị ha na-awụ ndị na-aṅụ igbo ha na-awụ ndị kọt ha na-awụ ndị oshi ọ bụrụ na o nwere ife nwata na-alụ ọ bụrụ na nwata gụwa akwụkwọ gụchaa gụọ sekọndịrị skuul gụọ mahadum gụrụ gụkwasa pụta onwere ọrụ ga-asị dị o nwerekwana etu ọ ga-esi wee sị ka ya mebe ihe ife aka nke ya ma ndị uwe ojii abịara nye ya nsogbu ndị si na ha na-achọ taks abịa nye ya nsogbu ndị ọzọ akwụsị ya n'ụzọ nwata na-ana ọrụ obere ego ọ anachasị ya ọ imezie nwoke na ọ bụrụ nwoke ma ọ imezie mmadụ o chebe echiche ka anụmanụ ịkpọ ya onye mana ọgụwa debere ya etu ọ dị ndị na-echi onwe ha eze na ndị si na ha na-achị ọkwa ndị a ndị a na-akpọ ndị SARS ma ndị mobal ma ndị polis ka ọ ga-abụ unu jee chịkọrọ egbuo ofe ife ife ife ife n'ụzọ ahụ dat igbo uh, imo abịa bọị ka imo bọị nọ mhm. na-eme mkpọtụ na ya gbaa gbasa ndị mmadụ etu gbasa ha mmiri na ọ bụ n'udu mmiri gbaa ụzọ ahụ wee banye ebe unu chere ya ebe unu bụ parada unu ada afụ ụzọ ahụ ọkwanye bụ anyị na-ekwu prịnsịpụls ya bụ ụkpụrụ nke mgbanwe a ọ ga-ebido n'ime onye ọbụla ga-ebu ụzọ n'anya na onwe ya onye delu Shakespeare by iburu ụzọ igwe onwe gị maka na ịmara onye bụ onye ọzọ ama gwazi gị onye ịmalụ na igbo onye igbo ọ nwere onye anyị na eto arụ ọnwa a na-agba ọ na-ewi ọ sị na elu awa awa anyị gosi ya ka gosizienụ ka isi eme n'igbo onye igbo na wa awa awa akazi nkụ ịmalụ ife ahụ gosi n'igbo onye igbo ichepụta ya ichee na onwe gị sị ndụ anyị ọbara uru kedu ka ị ga-esi wee rapụ obodo ọkachasị ndị na-achị obodo na-enwe ike ije ebe ọzọ gafee jee South afrịka fụ isi dị ebe ọ dị m rapụ ebe ahụ gbafee jee Europe jee London jee Dubai jee zụọ afịa fụka ụbọchị dị fụka ndị mmadụ si rapịa jee North America ma ijee Canada o ma ijee USA o ma ọ wụ South America o ijee fụka ha si biri ma ọ dị ndị a sị na agụụ na agụ n'ụzọ South America fụka be ha dị ị na-abeghị fụka ilo dị fụka ndị mmadụ si nọdụ fụka ọlụ adịrọ obiad ikpo onye ezigbo onye Igbo ọ bụ na chi ndị Igbo na Ikenga ma ndị ochie ka ha ra ma ọfọ na ogu anyị ji ma nke ị kwesịrị iji wee na-achị ọchịchị a ọ bụrụ na obi karịghị na ife ndị anyị na-eme na ọfọ na ogu ahụ so gara n'iru mana ọ bụrụ na ọ bụrụ ya awụkwa m onye ụkọ mana ana m agọrọ gị ọfọ isi kote ebu ọ ga-agba gị ọzọ ịdị mkpa anyị kwesịrị ilebakwu anya ka a ka na-ekwu okwu Principles of Revolution n'ihi na ihe anyị na-arụtụ aka ihe na-eme njegharị iwe ndị mmadụ na-eme na Naijiria ka ọ dị ugbu a anyị ahụ na asị na ah, British High Commissioner Katriana eh, ekwuola okwu ihe m na-aghọtabeghị iwu ka ndị niile a isi ekwu okwu kama na enwebeghị anyị anụbeghị mkpọtụ onye si ya wụ onye isi obodo Naijiria o metụtabeghị ya n'obi na njegharị iwe ndị niile a na-ejegharị ka ọ bịa kwuo okwu banyere ya ọ nọrọ ebe ọ nọ were mkpịsị na-awụ eze onye tara okporoko na onye tara anụ chefuo ihe dị mkpa mana ya dịkwa ka mgbe ihe ihe m na-akpọ a common a pattern mgbe ihe korona dapụtara si na ekega palliatives a na-enyere ndị mmadụ aka ekega n'ugwu kega n'ugwu kechaa onye nwaanyị a ha ji ya si na ya wụ na etinyere ya n'aka si na ya gara gazuru Naijiria niile kee na onweghị onye na-enweta ihe ọbụla ndị nọ na mpaghara ndịda Naijiria ọkacha na ọwụwa anyanwụ na-ajụsi olee ebe ị bịara kee ya ikiri ya n'Ọnịcha kọbụ n'Owerri kọbụ n'Aba kọbụ n'Ụmụahịa kọbụ n'Enugwu onwe onye hụrụ ya anya mana ọtụtụ ndị wetara ego ka eji nyere gọọmenti etiti aka n'elu ibuso agha ihe gbasara covid abịakwa bụrụ ndị Igbo <laughs> nke ọzọ abụrụ ihe mere m ji esi na ọwụ E, njirimara maka na asị akpụọ mbọ ọgba n'ogbe akpụ abụọ agba abụọ tụọ n'ogwe agba atọ tụọ n'ogwe a ga-abịa jụwazie ma ogbe ka a akụ n'ihi na ka okwu ihe mmegide a na-emegide ndị nọ na ndịda ọkacha na ọwụwa anyanwụ Naijiria ka a kakpụ ya n'ọnụ nwa otu nwa amaala anyị wụ maazị Eric um, Nwafọ ọzọ onye nke nwe Erisco tomatoes rụrụ ebe a na-emepụta tomato paste erisco abịa kpebie na ya ga-eburu ngwaọrụ ya na ya kpachiela na Naijiria buru ngwaọrụ ya gawa na Kenya ka ka a okwu n'ọnụ ugbu a ọ na-arụ o bidola ịrụ pụtara ebe a na-eme tomato pest na Nakuru na Kenya na-ekwu okwu ijewa na ịgawa na Tanzania na ịgawa na Senegal ihe awụ nwa amaala rụpụtara indọstrị ebe eji e enye ndị mmadụ ndị ntorobịa Maazị Buhari si na ha dị lezi na ha ndị ngwarala na ndị umengwụ a na-enye ha ọrụ ụmụaka gụsị akwụkwọ nwee ya ọrụ ya gbachie nkịtị ọ gbasaghị ya ihe a na-adanụ ọ gbasaghị ya n'ihi na nwoke a nwa amaala abụghị onye ugwu ọ bụghị onye Fulani ọ bụghị onye ugwu Hausa mana ka a ka na-ekwu okwu ya ihe ọbụla adapụtara anyị ewere nye Maazị Dangote nke ọla adapụtara anyị enye Maazị Dangote Dangote na indọstrị kpọrọ ndị mmadụ ọrụ aka na-atụbata simenti atụbata mhm. aka na-atụbata flọ dangote flọ aka na-atụbata shuga dangote shuga mana ụmụ amaala mụrụ ebe a na-emepụta ihe ịga ruo na benue taa tomato pụta nọrọ n'ime ahịa rekasịa ndị mmadụ ọrụ ịgbara mbọ ka Buhari na-asị ndị mmadụ gaanụ gaa rụọ ọrụ ubi arụ gaa rụọ ọrụ ubi ndị mmadụ na-arụ ọrụ ubi na-akọpụta onwe ihe eji eme gị nwa na onwe gị bụ na inwe gọọmenti etiti enweghị ike wepụta atụmatụ etu ọ ga-esi zụpụta ihe ndị a zụpụta ya n'aka ndị mmadụ ndị kọpụtara ka ọ ghara imebi tinye ya n'aka industrialist ndị ga-enwe ike tụgharịa ya ka ọ bụrụ ihe ga-eji a ga-eji zụọ ọha mmadụ nri ịgbachie nkịtị nwa amaala a eburu ngwa ọrụ ya na-eje ebe ọzọ n'ike agwụla ya enweghị ebe ọzọ ihe a nwere ike ime ọ gaghị eme na China mm-hmm. ọ gaghị eme na Ghana ọ gaghị eme na Kenya ọ gaghị eme na South Africa ihe niile a gịnị ya ma ọ bụghị ma aha ya bụghị Dauda ma aha ya bụghị e, e, Musa mm-hmm. ma aha ya bụghị Kwankwaso ọ gbasaghị gị mana unu na-ekwu okwu mwulite akụnụba obodo ya bụ na ka ọ dị ugbu a ihe a na-ekwu ma na nchekwa obodo mana ihe gbasara akụnụba otu otu ihe ahụ ka na-ebe na ike ile anya ihe na-ewutekwe mwute n'ihe anyị wụrụ ịtụle ya na gị hụ na otu Naijiria dị mgbe indipendent ọ ka dị otu ahụ ruo taa ihe m na-ekwu ile agbata obi anyị ndị Yoruba uche ha wụ mejie ala Yoruba ka ọ kwụdochie ike irute mhm. taa ee Lagos eche m kwụ chim chim chim agbachie ụzọ hụ na ihe ọbụla wuo ahịa na-azụ azụ ihe ọbụla na-ewepụta ego ọ na Legọs ile anya isi Legọs na-aga ịba ọnọwụhụ ụlọ ụka gụpụ ndị ụlọ ụka but ihe ọzọ ị ga-ahụ faktrị faktrị mm-hmm. ọtụtụ n'ime ha bụ ndị Igbo kpata ọ nọ na Legọs ị na-arụpụta ị na-apụta ị ga-enye ndị mmadụ ọrụ ọ mmadụ ga na-ebute e, ibu na faktịrị na-ebuli ibu ọ mmadụ ga na-aza faktịrị ọ mmadụ ga na-eche nche ọ ya ihe a m na-ekwu ego a na-agachi n'aka n'aka n'aka onye bịa ya enwe ihe ọ na kemgbe e, tupu alụ agha Biafra uche ha Awolowo gwakwara ha ka emedie ka emee e rijiọn anyị a ka na-emere onwe ihe mm-hmm. ugwu Awụsa ma mgbe ndị ọcha bịara rukwe echi enweghị mgbe uche ha wụ maka ndị talakawa hmm. ndị ọchịchị bụ ndị ọchịchị ee eh, eh, eh, iwelite isi chite ebe isi ndị Fulani ee obodo nke ụmụ ọ na-anwụ gbasara ha agụụ gụọ eshie nri gụpụrụ ha rie nu nri unu richaa nri unu aga kpewe ekpere unu ekpeghe ekpere kpawa n'okpu hmm. pụta nke ọ dịkwa maka iche na ọ dịrị ụmụazị anyị njọ gaa lee ụmụazị n'ugwu awụsa kpụsa enwe nke nwere ihe a na-eme N'ihe dị iche ugbu a wụzi na onye na-achị obodo na-akpakwa agwa mhm. dịka hawashia ọ ya. ọ masị gị iburu ee tomato plant gị buga ebe ọbụla ka gbasara eleke gbasara ya naijiria ọ dị ndụ naijiria ọ nwụrụ anwụ eleke gbasara ya ọ nwụghị ihe ọ bịara ime na ihe na-ewute m n'ihe a niile anyị nwawuzi ndị Igbo maka bidokwe mgbe naijiria bido ọ Igbo wụ ihe jikọtara Naijiria na Naijiria na-eku ume wụ Igbo rukwe echi mana ya anaghị ahụ ya maka ndị e, e, uwe ojii e, ndị road trafik ndị kọstọm ndị kpọọ ya aha niile elebe ego e na-erite elebe ochi ndị Igbo mhm. elee ihe mere na ndị Igbo enwezighị ike ịgbakọta otu a onye eh, risk ọtụtụ ndị Igbo dịka ya juru eju na ibe eto ha ma eh, eh, a ga-agụwa agụwa elee ha unu na-enweghị ike ịkpọ oku ka unu ha wu industrialist biznes ndị ji ekọnọmi obodo a hmm. elee ha unu na-enweghị ike ịgbakọtasị ihe ezuole elee otu e ga-esi e, e, e, mee ihe a ka oke nsogbu ala anyị agaghị na-eche oge niile na onye ọzọ ga-abịa lụọra anyị ole mgbe anyị nwa na onwe anyị ga-abịa chịkọwa onwe anyị mara eh, ihe a ga-eme ka obodo dịrị anyị mma uche. maka na ibe ị na-ekwu bụ na mmiri dọ na-ejidọrọ nwa nkịta eh, mmiri dọ na-ejidọrọ nwa nkịta anyị ka ọ dị ịgbanwe obodo eh. ọ bụrụ ndị anyị rọpụtalụ na-achị anyị anyị ajụọ ajụjụ dị mkpa jụọ afọ ka si eji nya ije ọ bụrụ na fada eji ọfụma anya were afa ee maọbụ ndị na-eje na lokal gọọmenti maọbụ ndị na-eje na steeti maọbụ ndị na-eje na fedral ofu ife ekwuru na the principle of resolution bụ ahịara n'ihe gbasalụ ọchịchị ọ na-asị na onye ọbụla arọpụtalụ ga-abụ onye na-ejelu Igbo ozi na-ejelu ndị Biafra ozi na ọ ga-abụ onye ga-akwụba aka ọtọ ya bụ onye ọ ga-abụ mgbe ọ bụla iji kpe ya ọ gwaghị ka esi eje ka esi ana ịmaa na ọrụ eli aka azụ ehe ma ọ bụ na ọ chọrọ ka etu oge esi wee megide obodo ma ya bụ na ọ dị ya mma maka na ife na-eme kịta anụnwa bụzi na ndị arọpụtalụ so na ndị bụ ọ ndị na-esozi egbu ndị Igbo maka na nrọpụta arọpụta ike aka ya fawa na onwe fama na aka ya adịrị ya nọ na Abuja ka esi wee rọpụta ha wee gwa ndị na-eme ọchịchị elekshọn ifeva ya eme n'isie ee eh, so ewerụba nke afọ nwere ka ọ fịara arụ ndị Igbo ịbịa manyere ọnụ kedu ka a esi kwụsị ụdị ndị afọ na-achị ọchịchị nchigbu nke dịka nwanne ya bụ ịma na a sị na onye eh, ebugba na okpoko ijiji na-atụ egwu ọtụtụ ụmụaka anyị ejighị ego njegharị iwe nke IPOB kụgharịchasịa agbatuefe gbagbuo ndị agbagbu ndị saza akpọrọ ọkụ ma ndị fam tala afụfụ dị iche ọ nwerekwa onye naijiria pụta na-aba mba ịghọtago anụ ofu ife dị mkpa n'ife gbasara revolushon nọọ ekwetala n'ute na ọ dị mkpa na onye ọbụla gbakọrọ ọnụ na ife abụrụ ife mmadụ ga-asị oke mba na ndị ụka ya na-eme nke a na a na-eme ma ọ bụ onye ọbụla ọ bunubunu ka anọ na ya mm-hmm. kịta bunubunu ibu anyị ife anọ na ya kịta ka e wee nwee ike wee napụta onwe ha agbụ ọkwa agbụ ndị ọcha kele anyị na-abefa na na-ala si n'ala ti gbachipụ anyị nkịtị anyị na-arụlu ee mana oge elugo anyị apụtakwugo ife eji mmadụ eme ee ọ bụrụ mmadụ ka a mụrụ na 1960 ọrụụgbago arụ iri isii ọ bụ ife dị mfe ofe obodo ụfọdụ ji wee were arọ ole dị otu afọ wee gaa n'iru so na oge elugo tata bụ tata ka e bido bụ ọnụ dozibe ife ndị a niile ndị nọ n'ezi na-aga ngagharị iwe ike agwụ n'unu maka na etu afọ ka esi abụ ewe mee ndọrọ ọchịchị bụ demokrasi o wee na-aga n'iru maka ọ bụrụ na agbara ụzọ owere mgba ọrụ ọwụrọ ife ọwụrụ ọwụrụ ọwụrụ omenala mm-hmm. maka ndị Igbo na-asị na o ka ọ ya ekpu ife n'iru wee gwa ezo ọnyawu mm-hmm. ngagharị iwe ahụ so ike abụ na ndị na-aga ka isi ofu ifu ha ha na-ekwu uwe ife aha anyị ncha dị na mmegbu ajọka maka ka ụkọchukwu na-ekwu okwu ọ lụtụrụ aka na mgbe a sịrị na anya wa ọrịa covid nje ọrịa covid covid na-abịa n'ọya egbukwuo n'ọya emekwuo akwadobe ka a ga-esi mee ya sị na ndị mmadụ na ha ya enwe ike rụọ ọrụ ka enye ego nye ife ka o wee dị ha mma onye tirie n'aka ha ji ife asị n'okwu nọọsụ na e ya enye ndị ụzọ ugwu ọwụ na-enwe ike nye ndị nọ na ọdịda anyanwụ mana ndị ọwụwa anyanwụ na ụmụnne unu n'obodo oyibo na ha ya ezitela unu ife m ji ekwu ewu na ụmụnne ụnụ ahụ ma ndị eziteghọrọ ụnụ n'obodo Igbo na ndị nọ na Naijiria kwesịrị inye ụnụ welụ nye federal gọọmenti a na-emezi ọwụlụ anya a na-etunu ha afa oke afa a na-etunwa nkịta ọ onye aghọgburu ka gbawa ọkwa e, e, erigbu onye nganga akpọ ya onye ukwu ụnụ niile pụtaza ndị nganga tụọ ego bụ ndị federal gọọmenti federal gọọmenti ahụ tọnụ ọsị ụnụ na-ekeji wee lukwe dọla one dị etu a unukwe ha ha unu na NNPC na ha enweghị ike inye n'akaụntụ na ifeọwụ ji gbakwa ọkụ nukwe ha asịkwa onye enyela ego onye akwụ oke a ga-esi wee mee ego NDDC NDC uh, etu ha si wee rie ego ofentie unu nụrụ eji ikwu asị ya off the mic unu ebe ahụ nụrụ echi unu amaghịkwa aka na akpa ife ụzọ zụtara na-abịa merụkwa nganga nyekwa ha ego ma nọọ ife aha ka anyị na-ekwu <clears throat> na ndị Igbo otee na anyị nwere ama anyị na-ekwu ya ọ dịka onye ọrụ omeghe ọnụ sị na ya na-atụ ilu mana oche bụrụ uche sikere ife inu apụta ka ife kpatara eji ekwu ya a sị na anyụkọ mmamịrị ọnụ ụnụ nọrọ onye ọbụla na-azọ ka ọ bụrụ nya anyị ka mpawa ka nwanne unu nwoke ume ọbịa bido ọrụ ya ka m kọọ ife gbasata tomato maka na ka ọnwa maachị 2019 na ife blumberg dere ụwa na Dangote na ọ na-emechi plantị ebido 2015 na-asị na ndị na-akọ tomato na ha dịkwazi na ha na-akọkwazi na ya na ha ha akọkwa ahọ na ha na-akọ oge udu mmiri oge udu mmiri na plant anyị echebe n'oge ọkọchị aghọtahọm ya mana ọsị na ya emechi na 20 na Maachị olu na septemba a sị na ife ọwụ mechi na ya emeghekwazi ka sị na ya emeghe n'ọnwa septemba 2019 ahụ onye isi na-afụ maka etu esi akọ nri na Naijiria na na onye na-afụ ka esi ebubata ife mbubata import and export si mba na-aya emechi afịa tomato na aya ebubatazi tomato akwọla akwọ from import na aya emerezi na Naijiria maka gịnị Dangote ekwuona na ya emeghe plant nya ka a na-ekwukwa anọkatakwa elukwa na desiye ka machi na-elu a sị na tomato Dangote a na na onwekwazi ike o si eme ya na ọ na-aga n'iru mana na ọ dị aga ka esi nwanne anyị nwoke ya erik Umeofia nwere nke na-aga na-aga ọfụma a na-ekwu na ife ọ na-aga gọọmenti bidokwazie nke Nyaa ndị a tomato ahụ emeburu mbụ tomato mebere ha ife abịa atazi mbụ emeghekwazi bọda na-ebughata ya ọkwa ịtụ a ka ọ dị mgbe ekwu maka rice mana onye nyeziri ike akwụkwọ ibubata abụrụzie Dangote oh, a sị na eji mechi mechie nke si ụzọ ebe e, e, ụzọ ebe of Benin abịa meghe nke ugwu mana nke gbasara ụzọ ebe Niger ifụba e, ifesịtara na foto ma ndị ji motosaịkụl ebute nabata ọ agba mgba tụọ n'oge agba mana onye a na-emegbu eziokwu na mmegbu ajọ onye ndị iro gbagbugbu na ọha ebute ndị nche bụrụkwa ka otu ihe anyị na-anaghị aghọta nke Benin ahụ tomoto ahụ si Benin na-abata ị ma onye na-arụ na-akọ ugbo na-akọpụta ihe oriri the industrial farm e nwere koto ọ bụ nwa Igbo nwa ọ bụ ụkọchukwu a Yes, eme. mana ana na be anyị ka m na-ekwu ọ na tomato aha ọkwa ife a ka anyị mewelu na 1972 na anyị na-akụ nkwụ na anyị na aṅụ nkwụ na anyị na-ete ude akụ emegide ndị si ụzọ ebe Malaysia gbalụ gbadata si gosi na anyị ka anyị si eme anyị gosi ha ha na abịa bịa Nsụka akụzielu ihe anyị na-eme na etu esi emepụta ma nkwụ omengọ ọkwali Malaysia ka mmanụ akwa anyị na-eri tata mm. anyị arapụzie omenala anyị anyị emewe omenelu anyị arapụ anyị Igbo nawa Legọs maka na afịa dị na Legọs mana ife a na-agba na Legos e eziokwu na ọkụ dị na Legos mana ọkwọlị ndị a na-alụ indọstrị kwụcha n'ụzọ wee ruo Legos ọ wụrọ ndị Igbo a ha lụkwa ya kpọrọ isi na jewe ụzọ ya n'Igbo mma agwaghị na ọkụ ya bata anyị agbakọ aka nyụọ mmadụ nyụọ Chioma Chineke na papa biko nye na ya aka onye ọkada na eji Chineke mee onye bara na-eti Chineke biko jikarala maka onye megaka omegakwu maka ya ọnụ Chineke nyere nwada jagwọ ga-enye ya mbazụ n'oge gara aga anyị kwuru okwu ihe gbasara nchekwa obodo anyị werela ọtụtụ izu ụka leba anya anya ihe gbasara nchekwa obodo unu chetara na ka anyị na-ekwu okwu ihe gbasara nchekwa obodo anyị rụtụrụ aka na nchekwa obodo arụrụkwanụ iji egbe pụrụ n'ụzọ na nchekwa obodo ganyere n'ihe gbasara agụmakwụkwọ ọ ganyere n'ihe gbasara ihe oriri ọ ganyere n'ihe gbasara ọtụtụ ihe dị iche iche anyị lebara anya n'ihe gbasara nchekwa obodo mgbe anyị nọ na-akọ ka otu n'ime ihe ejiri mere ngwa agha busa ndị Biafra agha n'oge ọgụ Biafra wụ ihe oriri ụkwa otu ihe arụtụkwara aka n'ahịa na deklarashọn nke kwesịrị ịkụziri anyị ihe na ọ bụrụ na anyị enweghị ike kọpụta ihe oriri dị food nwee food sekuriti nwee nchekwa obodo n'ihe ganyere ihe oriri anyị nọ na nsogbu mana ịbịa n'ala Igbo taa maazị Obasi ekwuchakwa gị laghachie na Eh, ajụjụ gị olee ihe a ga-eme arụsịla m ya aka n'oge ụfọdụ gịnị mere na ịbịa na ịbịa n'ihe dị ka Owerri taa gaa n'ebe ụzọ Concord ebe a na-akpọ New Owerri ebe ahụ wụbụrụ ala ubi ndị be anyị taa ihe juru ya wụ ụlọ elu ụlọ elu ụlọ elu a na-enweghị onye bi ndị mmadụ na-arụkasịchaa ụlọ mara mmanụ dịka ụlọ alaeze mana gaa n'ụlọ ndị ahụ niile ọtụtụ n'ime ha onweghị ndị bi olee ndị nwe ụlọ ndị a ụmụ amaala anyị anọ Abuja anọ legos ndị n'obodo oyibo ha rụcha ụlọ na n'ime obodo ha n'ime obodo vileji apụta n'ime ebe arụ ụlọ arụ ebe arụ ebe a onweghị nwa okorobịa ma nwa agbọghọ onye ntorobịa ịpụtara gụchara akwụkwọ na mahadum nweta ọrụ ọtụ ọbụla ihe dịka Access Bank ma Diamond Bank ma Fidelity Bank na-arụ ọrụ na-erite ihe dịka otu narị na otu narị puku naira n'ọnwa gaa chọma ụlọ nweta ebe a ga-asị ebe a wee ebe m ga-ehi m isi barụ ya bụ ga onye nọrọ ya obi eruo oge ala n'ihi na ọtụtụ ụlọ enwe ụlọ jụrụ mana ụlọ kọrọ were igoro gbachie ụzọ were ndị awụsa mala <laughs> m na-ajụzi ihe niile a ọ bụrụ gịnị kpatara na ya amabeghị na anyị ọ na ndị be anyị enweghị ike ileba anya mara na ala niile a na-egokọta na-arụ ụlọ na-enweghị onye bi na ọ bụrụ na anyị tụgharịa ya ji ya arụ ihe gbasara ihe owuwe ubi ihe ubi ma efu igbo ma e, e, tomatos a na-ekwu okwu ya enwere ike ịrụ ya Israel na-akọ tomatos enwere e species tomatos a na-akọ na isrel taa nwere ike ọ na-akwụ bido n'afọ ruo n'afọ enwere nke a na-akọ n'ime ụlọ kpọrọ isi na Eh, ya ka m na-ekwu ya wụ eh, ma ọbụladị olu bụ na-eri eri enwere ike kụọ ya n'ọgbara n'ọgbara gịnị kpatara na ka ị ka na-ekwu okwu ihe gbasara covid esi na eh, nwaanyị enyefere ihe a n'aka si na ndị ọwụwa anyanwụ ụmụnne ụlọ ndị n'obodo oyibo ga-agbarụ na n'eziokwu eziokwu ụmụ ala Igbo bi obodo Britain na Amerịka ọtụtụ village town unions nọ n'obodo Amerịka ma ndị nọ na Texas ndị nọ Dallas ndị nọ Atlanta ndị kpọkọtara ego ọtụtụ ebe n'ala Igbo maọbụ n'Owerri maọbụ na Mbaise maọbụ na Achịna maọbụ Nteje maọbụ Ogwi ebe ọbụla i ruru bido n'ọnwa Eprel Mee Jun Julaị ị ga na-ahụ ijee na YouTube ị ga na-ahụ ebe ndị mmadụ gbakọrọ na-eke ihe oriri na-eke rice na-eke E, ji na-eke bins na-eke ihe ihe oriri ihe ụmụnna ha nọ obodo oyibo wepụtara ka agụrụ ghara igbu ha mana ndị nọ n'ụlọ bụ ndị were ego ha jee hmm. sonye n'aka gọọmenti etiti ma lee ihe maazị Tinubu mere n'ego niile o were o wepụtara ọsị 500 ah, million ọsị 400 ga-aga n'aka Lagos steeti 100 million gaa n'aka gọọmenti mana ndị ke anyị ma ị nọ nso ma ndị ụbahụ ma ndị ọzọ ọ bilion bilion ewere ya na-asụnye n'aka gọọmenti ewere ya je na-eke ndị ugwu maka na echi anyị nke enyela anyị gịnị kpatara na anyị enweghị ike ọtụtụ ndị anyị na-ekwu okwu ha na enweghị ike gokọta ala hapụkwala oke ụlọ niile anyị mara mma na-arụ enwe ihe dị na ya tụgharịa ya ka ọ nwee ebe enwere ike ịrụ indọstrị ebe enwere ike ịkọ ugbo ebe nwere ike ịkụziri ụmụ ntorobịa ndị a na-apụta apụta ka ha mara mụta otu a ga-esi echekwa ndụ n'ihi na ọrụ adịghị na Naịjirịa ọrụ adịghị mhm. ọkacha ọrụ adịghị n'ala Igbo naanị na mpaghara ala Igbo agwụla ebe ụmụ ndị ntorobịa na-agụcha akwụkwọ ha esere akpa ha jewe Abuja gawa Legọs jewe ebe ha na-achọ ọrụ mana ndị mhm. ugwu anaghị agụcha akwụkwọ sere akpa bịawa ebe ọzọ na ha na-achọ ọrụ ndị agbata anyị ndị nọ na ndịda anyanwụ anaghị agụcha akwụkwọ sịrị akpa chọwa ebe ha gawa ebe ha na-achọ ọrụ n'ihi na anyị ewerela ego anyị nwere rụọla ha indọstrị na bu rụọla ha biznesis rụọla ha indọstrị dịka maazị ejikọbasi isi na legos na-aga ebe mm-hmm. mana abịazie n'ala Igbo ụmụ Igbo gụcha akwụkwọ nwa Igbo gụcha akwụkwọ o sịrị akpa ya hem na-achọ ebe ọ ga-eji rụọ ihe dị otu a o teela o ruola mgba ọtụtụ ụmụnna anyị na-aza kajiakụ na-amaghị ha aka ha na-akụ ihe a nwere ike ọ dịrị ọ anyị anyị nwere ọtụtụ n'ime ha anyị na ihe na-eme na Nnewi hmm. mana legodi na Owerri anyị nwere mmadụ dịka dị Pascal Da anyị nwere mmadụ dịka Toniel. e nwere mmadụ dị iche naanị otu onye a ga-asị gbabere mbọ hiwa ihe nkụta akụ biznes ewulere ụmụ mmadụ kpọrọ ha ọrụ tinye ha ọrụ ya na-aga n'ihu Onyeji ụka nwe ebi Onyeji Innocent gbalịkwara eh, Innocent Innocent eh, ọtụtụ ndị nwere faktọrị na Nnewi ọkwa ha were mmadụ n'ọrụ ọrụ na Nnewi ka m na-ekwunu mana ị bịa n'Owere ndị niile anyị nwere n'Owere ihe niile ha na-enwe nọ na Abuja na Lagos ị na-akpọ n'Owere ọnụ mgbe ị nwere na onye chịrị obodo eh, maka ewekwere eh, na ihe gọọmenti na-akpọ Sinus Computers wụ onye Owere ee eh, ụbọchị onye na-achị obodo uche ya awụhụ ka eke ga-esi n'Imo steeti ka ọ pụta ka eke ga-esi mee uche ya ewu elee otu m ga-esi dọbitekwuo nke napụ ụnụ nke unu ji ka otu m ga-esi ri ya na ile anya ekwuola m ya mbụ ee eh, otu ọbụla isi tụlee Peter Obi ọtụtụ ndị ekweteghụ n'ihe o mere ma ihe na-agaghị anapụ ya enwere ntọala ọ tọrọ na Anambra ka Anambra kwụrụ udo anụkwara m na Dave Mahi ee mụwa ma ka akụkọ a na-akọkwa awụna Enwere ihe ọ na-eme na Ebonyi ga-awụ e, e, ele anya usoro usoro a na-aga o nwere ike ịdịtụrụ Ebonyi Ile ihe dịka Enugu steeti ihe m ji ihe Enugu steeti ji masị m wụ ọwụhụ steeti na-eme mkpọtụ ha nwekwara nsogbu ha ọwụkwa na ha enweghị nsogbu ha kama ịchịgharịla Enugu steeti bido ma anyị bidogodu Chimamanda Okennamali gafee na Sọlivan Chine ha ji obi umeala mee nke ịgakwa Enugu taa gị mara na Enugu wee Enugu ala Igbo gboo Chineke emezie gị zọfete ụkwụ n'Imo ma ọ na-abịa ee maka enwe ihe ọ bụla a na-ekwu maka iperibe ndị Igbo n'Imo na Abịa ka ọ nọ bụkwa n'ihe mgbawa obi ledala ihe mbakwe ntọnala ọ tọrọ ọkwa Imo na Abịa niile mbakwe rụrụ ọkwa Imo na Abịa ma kemgbe mbakwe pụrụ ji m otu onye ọ ihe na-agbawa obi n'ihi na emechaa ndọrọ ndọrọ ọchịchị akpọrọ onye ochi tinye ọji ụzọ kalụ tụtụrụla ebe niile mebichicha echi ọ na-abịa ndị oti mkpu e, etiri mkpu na-eso na ma ndị ọ na-agara oji mgbe o kwuru nke wereghị iwe atụtụrụ ya tụkpuo na nga jikwe na ọwụhụ mmadụ ọchịchala e, onye nke ọzọ esoro onye nke ọzọ ledala otu taa ledala otu ledala Owerri hmm? ọya wụna ena-ekwu okwu revolushọn ọwụhụ na-asị gbuo mmadụ ọwụhụ na-asị ee merụọ mmadụ kama ka m jụdala otu ajụjụ ọtụtụ ndị Imo taa ịjụọ ha na mmụọ na mmadụ ha ga-asị gị chaị. onye a ndị Awụsa tinyere anyị ọkwa ọkwa e, e, e, njinji iji maka m jụdala ajụjụ ndị PDP reps ndị niile meriri elekshọn n'aka PDP banye na mgbe a gara napụ enyi m a ele aha ele ka a napụrụ ọkwa n'ụwa nye nye e, e, enyi m nke ụzọ adị mma elee ihe mere o rughi otu ọnwa ụnụ niile zọrọ elekshọn meri elekshọn na PDP amafe gbakpuo ụnụ e. ndị obodo tụrụ vootu ma ezuru ezu ma ezu ụnụ ajụkwara ha ajụjụ maka ọ bụrụ na ụnụ ebidoghị jụwa ajụjụ ọ bụrụ na ụnụ hụ nyewe nsogbu Elee otu isi chee na-ege mgbanwe? Oh. <laughs> na-ege anyị ntị na Fesbuk na-ekwu okwu dị iche iche nyaa. ana m agụ ife edelụ um, ha so anyị akpanya bụ daalụnụ ọ dị mma ka onye ọbụla kpasie nkata iyi mana ebe obi mana anya na ndị enyi ya aa Chigozie Nwanjọkụ na-akọwa na ife sowụlụ isi sekpu ntị, etu anyị si gbakwuru okpukperechi ndị obodo ndị ọzọ o nwekwara na onye na-akpọ onwe ya His Royal Highness His Highness Dim Chimaobi na-asị nọọ maka na anyị rapụrụ omenala anyị ka mmadụ ji ghara ịmazi onwe ya nke a na-akpọ identity crisis nwekwanụ nwaada na Vivian Ogbonna na-asị na ya ha ife a na-ekwu maka ife gbasatara okperechi na ife gbasara okperechi na keke ife ahụ wee metụta ife gbasara SARS na mmegbu a na-emegbu ife niile a na-ekwu kwụlife tupu m nwaanyị nye ya n'aka ndị mụ na ha mma asị na na anyị kwesịrị icheta na ọkwa na-ekecha na nkekwanụ na mkpuke ya ndị na-azụ Naijiria na ọ ga-adị mma atahọm ụnụ ugodi adị gwala anyị n'ezi dị na Naijiria na ụzọ mana ọ bụrụ na ịbụ onye Igbo ịzọchakwa Naijiria n'anya maka na ọ bụrụ na ị mara ebe isi ị ga-abụ ụdara mmụọ ahụ ya bụ e, ụkọchukwu na-akọwa oge ọbụla ọ bụrụzie maka ihe gbasatara okpukpe chi ya chọrọ m itinye ọnụ na ya maka na emechaa ndị ụka ya agwa gị nọ ndị be unu na-ebuso gị agha na o nwere ndị na-agbachi yo Destiny. akperezie ekpere asị gị gị yọba ka Chineke nye gị destini helpers mụ aghọtara nke ahụ <laughs> mana mma agwa ụnụ ife Jizọs gwara ndị ya ya si ha na nzọpụta erugo na maka na onye ọzọ na-akọwa ya na mba ebe anyị nọ mgbe ọ zọrọ ọchịchị si n'ọkwa na anyị ka anyị na-eche nweghị <laughs> onye ọzọ anyị na-eche anyị bụ nzọpụta ha anyị na-eche ọ bụrụ na ya ebidoro taa dịka maazị mmiri dọ na-eji nwa nkịta anyị nwabụrụ nwa nkịta mmiri ahụ wụrụ ife dịla adị etu a ka ọ n'ọnụ na mgbede ejike kedu ihe ị ga-eji wee sị ndị be anyị mmezi okwu ndị ọzọ na-aga na ngagharị iwe ịhụla na ewerela ọkụ n'ala Igbo enweghị duru ihe na-emenụ ma ana m ayọ onye ọbụla na-ege otu ọbụla echila chọọ ka ị ga-enye aka ka e bido ka a jụwadụla ajụjụ ma ya fọzie ihe so na ndị ewe Maazị Odeluga kedu ka ọ dị ọrịa gị n'ọnụ Igbo ka anyị e bido nụ kịta chụba ewu ojii afọ maka na ọnwụ mgbe ọ ga-abụ anyị ama mfụzi ụzọ wee chọta ya kịta bụ tata bụ gboo ụkọchukwu ọsta etiziela anyị okwu ndị Igbo na-ege ntị ihe anyị kpụ n'ọnụ taa bụ Principles of the Revolution ntọala na ejirimara ihe gbasara ihe kpatara ejiri kwuo okwu nchịazụ a ka anyị na-ahụ ihe na-eme na njegharị iwe ndị mmadụ na-eje na ihe gbasara akụnụba na mmepe obodo o doola anyị anya na ihe na-ebe ka na-ebe mm-hmm. na onye ọbụla kwesịrị ịtụgharị uche ghọta na dịka maazị Okochukwu chetara gị ihe ọkammụta Ifemesịa gwara anyị na obodo a na-akpọ Naijiria ezi ya mana ụkwụ agaghị ya ndị chekwaranụ na ihe na-arịa anyị bụ n'ihi na ndị nna nna anyị ha bụrụ anyị ọnụ ebere m emegbuola ndị ahụ n'otu aka ahụ kwa, onye echekwala na ọwụ okpukperechi iwu ihe na-arịa anyị a sị na ihe na-esi nwa mkpi isi dị ya n'ọkpụkpụ ọ bụrụ na ọ dị ya na anụ ahụ usi mm-hmm. ọjọọ ama a ama ka a ga-esi wepụ ya ya bụ na e, ka ọ sitere anyị ọ dị mkpa na icheta mara ihe na-eme anyị mara ihe na arị anyị mm-hmm. n'eziokwu eziokwu Fulani na awụsa emekpaala anyị ahụ Bekee si Britain ọbịa emekpaala anyị ahụ mana nke anyị na-eme onwe anyị anyị kwesịkwara ileba ya anya mara ka anyị ga-esi mee ihe a ọdịrị anya anyị ya ọkọ n'ọnụ ndị na-ege anyị ntị biko ya emecharago nke ụbọchị anyị na eke n'ụlọ, ma ị na-afụ ya na Fesbuk, ma ị na-ege ya na pọdkast ọ bụkwa na ị nwebere ike ige ya na pọdkast ebe ọ bụla ị na-enweta ozi pọdkast ahụ chọọ ikoro mkparịta ụka asụsụ Igbo gụkwa na Facebook mee ka o onye ọzọ aka ọ bụgoro na pọdkast ahụ mee ka onye ọzọ fụ ya bụ ihe ịfụ maka na agwa otu onye bụ ahụ ike maka o si na dị anyị eke n'ụlọ biko ka ya bụ nkata gaa n'iru ka Igbo bido kwabawa izu ka anyị wee mara ka anyị ga esu wee ihe nke ọma a ga-asụ ezikozi n'afa ndị mụ na ha nọ ka na-asị ụnụ ka chi fonu ụbọchị nta ka anyị chọọ ụnụ